na-ayọ, Anayo Odeluga Igbo mma mmadụ ụkọchukwu Austin Ọkigbo na maazị Ejikeme Ọbasi anyị na-ekene ụnụ ndị na-ege ntị anyị na-ekenekwa n'ụnụ ndị mere ụka ndị agbata obi ha na ndị enyi ha nụrụ maka ya bụ ikoro na ụda okwu ikoro anyị na-asị ụnụ nnọọ na ị nọ n'ụzọ Naijiria, maọbụ ọ bụkwa nọ na mba ọzọ ekene gị nkata anyị tata ga-aga n'iru ịkpa maka ọnọdụ ndị isi ojii ọkacha n'obodo anyị bụ Naijiria, ma nke ka nke bụ ọnọdụ ndị Igbo n'ime ya bụ obodo ụbọchị tata nkata anyị ga-ajụ ajụjụ na-ajụ Naijiria ọ bụ nke onye maka na ihe na-eme na ya bụ obodo ka nkụ mana ihe na-eme na ya ga metụta ọnọdụ ndị Igbo ebe ndị Igbo si finye isi okwu anyị tata ga-aga n'iru gbanye mgbọrọgwụ na nkata ha anyị e bidoro n'ọnwa gara aga ihe gbasatara nkwupụta ara ma nke ka nke ya gafee n'ịkọwa ihe ọ bụ na ihe mere na ya n'ọzi kedu ka a ga-esi wee bi n'ụbọchị tata ineba n'anya n'ihe mmụta sitere n'ụdị ihe ngụpụta ahụ isiokwu anyị tata ga-agbado mgbọrọgwụ na etu esi wee nwelụ ya bụ obodo bụ Naijiria na ọkachasị ihe si na ya pụta ihe ndị a na-ewepụta ma nke a na-ebupụ obodo ọzọ ma nke eji akpata ego n'ime ya ka ntinye ya n'aka onye onye ga-edu anyị tata wee gaa bụ ụkọchukwu Austin Okigbo ka onyere anyị aka bido ya bụ nkata ụkọchukwu gaa n'iru ndewo maazị oke ụkọchukwu ah, ihe anyị chọrọ ka anyị leba anya taa ah, n'ihi na ihe anyị nọ na-akọ kemgbe ọnwa ole ma ole gara aga banyere nkwupụta ihe metụtara ụnụ ahụna na o bidola metụtawa ọtụtụ n'ihe ndị na-eme ugbu a nke mbụ bụ nkata na-aga ugbu a banyere ihe nrite ah, dịka wo ihe akụnụba Naijiria ji enwe ndụ Mm. Ah, ya onye a na-akpọ n'asụsụ bekee natural resources ah, nke bidoro bụrụ isi esemokwu nke na ịgba ịgba ọnụ eh, ihe gbasara gold ya ọlaedo a na-egwupụta na eh, steeti Zamfara nke anyị hụrụ na asị na onye aka na-achị gọvanọ eh, na-achị steeti Zamfara bịara gwụpụta na a ga na Zamfara ga-amị na-eresizi eh, eh, banki etiti nke Naijiria gold eh, nke kpatara ọtụtụ ndị mmadụ na-ajụzi sị kedu izi ihe wu isiokwu na Naijiria bụ otu mba na anyị bụ otu ụmụnne ọ bụrụ abịa na mmanụ bụ ihe wu isi akụ Naijiria mm-hmm. eweta ya nke sitere na ọkacha na ndịda mana ọkacha na ọwụwa anyanwụ naijiria wụ ebe naijiria si enweta ihe karịrị iri itoolu banyere mkpata akụ na ihe eji ebi ndụ na ihe eji achị obodo mana abịazie nke aha bụrụ gọọmenti etiti na-ejide ya jidesie ya ike si ebe ahụ na-ekesa ya na-ekenyere ma ndị na-egwupụta mmanụ ma ndị na-anaghị egwupụta mmanụ mana abịazie n'ihe gbasara ihe akụnụba ndị ọzọ dịka gold tin ya bụ ihe ndị a na-akpọ solid mineral nke bara ụba n'ugwu n'obodo ugwu Naijiria mhm. enweghị onye na-akọrọ anyị banyere otu esi eme ya anyị amata anyị anaghị aghọta ego ole Naijiria na-akpapụta n'ime ya mana ihe na-edo anyị anya na ka ọ dị ugbu a bụ na ndị osochi egbu bụ ndị na-achị mba ndị obodo ndị nọ n'ugwu na-echi otu ahụ na-ewepụta ego na-etinye n'akpa ha mana nke ọzọ abụrụkwa na ọtụtụ ndị a wu ndị ogbughara ọbara na ndị ọlụ ọgbalaga ndị nke a na-akpọ ndị insurgents na ndị terrorists si otu a na-ebubata ngwa agha were edo a na-egwupụta na Naịjirịa ji na-eresi ndị mba ọzọ na-anabata ha ngwa agha siri ike nke karịdịrị ngwa agha n'aka ndị agha naijiria were ya na-eme ụmụ mmadụ na ọha mmadụ ndị naijiria ụra gaa n'anya ọwụ ihe a ka anyị chọrọ ka anyị leba anya nke ọzọ anyị chọrọ ka anyị leba anya taa ihe gbasara njegharị iwe ụmụ ndị ntorobịa naijiria na-ejegharị taa nke a na-akpọ ensas na ihe ebe a ebe okwu a gbadoro isi mana tupu anyị aga n'ihu ihe m chọrọ ka m mee ugbu a bụ igosi anyị maka adị ama ama ndị na-amaghị ebe okwu ihe gbasara ọlaedo na iresi ọlaedo na bank etiti ụlọakụ etiti nke naijiria nke esi e na ya ihe kpatara ịgba ọnụ a na-aga n'ihu ugbu a ka m gosi ụnụ ka anyị lebakwala anya n'ihe onyonyo isi na ya pụta mgbe aka na-achị steeti Zamfara ịbịara nwee ihe nkwupụta nye ọha niile ah, maazị oke biko nye m ikikere ọzọ ya ka onye ọbụla ọ bụrụ onye na-aghọtabeghị ihe anyị na-akọ ka onye ọbụla chee ntị ghọta ihe a n'ihi na ọ dị mkpa nke ukwuu ka anyị mara ebe mmiri si baa opi ụgbọgọrọ ya bụ ihe m na-akọwa nkọwa m na-enye bụ nke a And to Zamfara State, where Governor Bello Matawale says his administration has established a gold reserve in the state as part of his administration's efforts to prop up the economy of the state. He stated this during an international press conference in Guzo, the state capital. Theophilus Darufai reports. Zamfara State is blessed with over 32 types of solid minerals Gold mining is one of the major sources of internally generated revenue to the state. It has prompted Governor Bello Matawale to establish a gold reserve in the state. The governor believes this move will benefit both present and future generations. The establishment of the gold reserve, therefore, is part of the relentless effort by my administration to diversify the state economy by exploring all potential of the state and maximally utilizing them were purchased 31 kilograms, not grams, kilograms of gold. Holy The state government is now working with the Central Bank of Nigeria to improve gold mining and make it attractive in the global market. We are working with the Central Bank, which they are us an offer of about 5 billion that uh, uh, we can be, you know, giving them the gold, whether it is monthly, weekly, or uh, yearly. it depends on what we give to them. The Gold Reserve Program by the Zamfara State Government is the first of its kind by any state in Nigeria. The state government says it will continue to partner local gold miners to improve the reserve, boost the state economy, which will also help in addressing the prevailing security challenge which has bedeviled the state. Theophilus TBC News, Gusau. Ya, ụka ihe anyị na onye ụkata anyị na-akpa anyị ahụna ya nke e sitere n'ọnụ onye aka na-achị steeti Zamfara kwupụtara na gọọmenti etiti na ụlọakụ etiti Naijiria na-akwado igoro ha ọlaedo ihe ruru nde naira ise ọ ihe awụ ihe kpalitara ịgba ọnụ nke anyị na-ahụ n'ọgbakọ etiti nke Naijiria na-eme iwu nakwanụ dịka Amaogege senetọ Amaogege nakwa aka na-achị Rivers steeti bụ Nwike nyeso Nwike na-aba mba na-agbarịta ịgba ọnụ a ya ihe m chọrọ ka anyị tinye ọnụ nke mbụ maazị Ọbasi olee ihe ị chere n'ihe a na-aga elekwana echebara ya ịma enwere <clears throat> e mgbe ada anyị nwanyị wuo ede akwụkwọ Chimamanda Adichie enwere mgbe ọ na-enye ọ na-akpa nkata sị enwere ihe Igbo na-akpọ nkalị uh-huh. nkali. ya bụ mgbe mmadụ gwara gị akarịrị m gị enwe ihe ị ga-eme taa mechie ọnụ ga-anọrọ ala ọ ihe na-eme ụmụ Naịjirịa ndị ugwu na-eme ụmụ Naịjirịa n'ihi na kemgbe a na-amị mmanụ na e, ọwụwa anyanwụ ebe niile a na-amị mmanụ ọ federal gọọmenti ji ya n'aka e, ere ha eweta ego enwegodu ndị e nyere kọnseshọn e, federal gọọmenti na-enye enwebeghị ile anya mgbe a na fuel na-akọ ndị nwe obodo katụma ndị nọ e, Rivers steeti ga-aga na-achọ ka ha were aka ha mere obere mmanụ mmepụta petrol a na-achụ ha enwude ha etisa ihe niile gbasaa gbuo ndị a ga-egbu ihe a niile na-eme n'ugwu awụsa ha ma na-emere onwe ha ihe ha ya bụ na ihe ọbụla nọ na ọwụwa anyanwụ ma na ndịda anyanwụ bụ obodo niile enwe nke nọ n'ugwu awụsa ọ onye ọ nọ n'ubi ya ya kpara rie ajụjụ ihe na-ewute m n'ihe a niile awụrụkwanụ na ọtụtụ ndị nọ n'ọchịchị si na e, South Southern Nigeria mana ihe a na-eme agba nkịtị agba nkịtị ajụjụ ị ga-ajụzi iwu mgbe ị chọpụtara na ihe a na-eme gba nkịtị ịhụ na ọnụnwa na-eso na-ebute nsogbu hmm. ewezụga na onye a meghere ọnụ kwupụtazie ihe nke wụ <laughs> lekwe enweghị m ga-eme ma ịma na mgbe ndị Boko Haram na-enye nsogbu enwere mgbe ọ Zamfara wụ otu ebe a e na-achụsa ndị mmadụ ọkwa maka gold a hmm. ọ na onye onye ịzọpụta gị gwuo igwupụta gị ire dịka e, maazị Austin ikwu ere ya ewere ihe na-ego ahịa ngwa agha wee na-ebuso e, ndị nwe obodo agha ya bụ na ọ ihe a niile anyị na-ekwukwe kemgbe anyị niile ebi anyị niile ebi ọwụghị otu obodo ka anyị bi ya wụrụkwa ihe ee eh, ifemesịa kwuru hmm. Hmm? ụzọ dị ya mana ezi agaghị ezi ya ụkwụ ya eh, hmm. eh, maazị odeluga maazị ejikọime ọbasa arụtụla aka n'ihe mkpụrụ okwu dị mkpa ọkpụrụkpụ okwu dị mkpa ọkammụta ifemesịa nyere anyị oge anyị na ya nọ na-akparịta nkata n'oche nkata n'obodo mgbe ọ si n'obodo a bụ Naijiria ezi dị ya mana ụkwa agaghị ya otu n'ihe kpatara o jiri kwuo ihe ahụ ihe ọzọ o kwuburu kwụọ ihe sitere n'aka n'ọnụ onye bụ onye isi obodo ndị ugwu mpaghara obodo Naijiria ebe ugwu n'oge ahụ bụ Amadu Bello onye si ihe dị n'ugwu dịrị ndị ugwu mm-hmm. mana ihe dị n'akụkụ Naijiria ebe ọzọ bụ maka mmadụ niile mm. the north is for the northerners mm-hmm. and what is in the rest of Nigeria is for all of us tinyekwula ọnụ n'okwu a <laughs> ịma n'oge oge ụfọdụ um, mụwa ma nsizi na ife ụfọdụ na-eme na mba afọ bụ Naịjirịa na ọgbangharị ma na o juru m anya maka na ofu aka ka ndị ugwu ji aga ifefe bido gboo kafa ka na-emekwanụ kama na ọtụtụ ndị be anyị ara na n'ọrụ na Naịjirịa na-elo n'ike na fa ga-agbanwe etu ọ dị na mbụ <laughs> ka ọ dị ugbu a <laughs> ka ọ ga-adịgide <laughs> onwere tanwa na-eche afa na-ada atụgharị aka maka na ọ nakwa ka maazị Obasi kwuru na etufa si eme omume na-egosi n'ụdị ụdị ndị nke bụ eze onye m ndị chigoro eze onye agwana m akala eme a oge ụfọdụ fa na-eme ya n'ụdị na ike na ndị ọzọ na fa mara ife ịma na okwu a na-ekwu maka ọlaedo a na-akụta na Zamfara afọ ịma na okwu a na 2010 etu o wee pụta ife bụ na o nwee mgbe mba ụwa tetara ụla wee chọpụta na anụmanụ ụmụaka ụmụ nwanyị na ụmụ nwoke na-anwụ ka ijiji na Zamfara ewee na-ajụ kedu ife na-emenụ o wee bụrụ nọọ ife a na-akpọ lead poisoning ọ ebe na-esika a na-egwu ọlaedo a ife eji egbue bụ ife wetazịrị na led pụta so na ife abụrọ bụ ife taa kama na ọ pụtaziri n'ife na fanwe ọnụ aka gofe aka fa wee pụtakwubie ya bụ n'obodo ị ga-abụ abịa onwere onye ụfọdụ ndụ eme n'iwu obodo ada e fa na fa ga na-eme nke gụlụfa ma ndị ọzọ azụdofe ụkwụ n'isi ọ nwere ka obodo nke a gaa n'iru ya na oge elugo ka ndị mmadụ ga-ajụ onwe ha ajụjụ ọ ga-ekwezikwa anyị na ndị Fulani bi ọ bụ na ọ ma nkwa anyị na fa bi onye ọbụla na ibie ka onye ọbụla kpukikara ibie maka na afọ ọ pụtara na ya koolu tọgbọfu n'Enugwu onwere ịkpali aka onwere ejula ese a ego si ka agba ka anyị e esi dozie ọtụtụ ife dị n'ala Igbo ga-abalụ Igbo ulu balụ ndị agbata obi anyị ulu balụ ụwa ulu dị risalụ ọ bụ mmanụ nke dị n'ala Igbo ọ bụ nke a na-akpọ natural gas ka ọ bụ nke efe gbasara nnu ma ọ bụ e, bụ ife eji eme aluminium ọtụtụ ife afụ dị n'ala Igbo mana nkefa chọọ ime bụ kafa jide fa were nke fa felie onwezie nke dị na be fa wakpu ya nakwalụ ife na-ewe iwe n'ife niile a bụ na-abịazi ike nke afọ dịka mmanụ a na eke ulu pụta na ya fanwe apụtasị na befasa mbala ọnwa ike ọkpụkpọrụ mmadụ na-abụ na ịtọ bie masị mba nenenu ọtụtụ na inene ebefa bi na ọsalụ mbara dị nne na aha e, e, e, eke ife oke ka nkụ ekele oke ka ifa fajide nke fa ferie so ọfa kele nke ndị ọzọ ka enyela onwe fa ọ dịrọ mma maka eme nwata ka emere ibie ọkwa anya ma ndị ya bụ na oge elugo ife na-atụ m ife na-agba ngalị bụ na ọtụtụ ndị ezila ozi ije lụọ ọlụ na-abụ ụdị ife a mee pakụjaba na-asị kedu ka ife asị na-eme unu amụzikwa anya 2010 ka ekwubela okwu ife gbasalụ lead poisoning n'ebe afọ anọ bụ fa na-atụtụkọ gold nọọ ya meta ife mee led poisoning onwezi onye o yibere uche ka atilife anya malụ kedu ife na-eme ebe a ebee ka ya bụ ọlaedo a na-akọpụta ebe nke ọ gakọ ọtụtụ ndị niile a na-achịdebe anyị ọsọ akpa gaa gana mosgo ka anya fa dị ya hmm. <laughs> ihe a ha ekwute okwu ya ka a ka na-akọ ihe a ka a nọkwa na-achọ ka etinye iwu mhm. n'ọgbakọ omeiwu obodo anyị nke etiti ka dịka nke a na-ekwu okwu katụ koloni uh, uh, a na-achọkwa ka abata na mpaghara ọwụwa anyanwụ na ndị ndị agbata obi anyị abịa na-enweghị ala fọdụrụ afọdụ mhm. enye ha katụ koloni ebe a ga-eje ebe gọọmenti etiti ga-abịa napụta ndị mmadụ ala were nye ndị Fulani na-achị nnama ka ha ji chịwa nnama mhm. ha na-akpata ego ahụ na-ere nnama na-akpata ego ahụ na-ebula ego ya n'ugwu abịakwanụ mhm. ebula ya n'ugwu nwa onye na-echebe echiche si kedụkwanụ ka ihe ndị a bụcha ihe a na-akpọ natural resources mineral mhm. animal husbandry ego ya kedu ka esi ewebata ya ka ọ anakpa ekesa ya ka ọ na-eru ọha mmadụ niile otu ahụ esi ewere ego mmanụ na-ekesa mana nke na-agbawazi obi ugbu a wụ nke a na-akọwara anyị ya bụ na dịka ego onwe gị kwuru maazị Odeluga na o teela achọpụtara ihe a mana ọ bụghị naanị na-achọpụtara na a na-enwe lead poisoning ụmụazị na-anwụ mm-hmm. n'ihi na ihe lead bụ otu ihe so na otu esi awepụta uh, ọlaedo a n'ala mm. ka a na-eme ya mmiri ya na-asọnye na mmiri ndị mmadụ na-anwụ na e, ebe mmiri ọṅụṅụ na mmiri eji mhm. asa ahụ na ihe ihe mere ụmụaka ji enwe lead poisoning abụọ leba anya n'ime ya ihe a sokwa n'ihe metụtara ụmụazị mhm. ịbịa ihe gbasara niile e, e, elemele ule wayek na ihe ndị ọzọ onye ma mhm. ihe kpatara maka na Zamfara bụ otu steeti na Naịjirịa na-ana akpachata ihe ọbụla na nlele ọbụla dịka m siri leba ya anya tupu anya ebido kpawa nkata mana nke ọzọ gbara ọkpụrụkpụ n'isiokwu abụrụ na a na-ewere na ndị mmadụ ụfọdụ ji aka ha na-akọpụta ọlaedo a na-eresi ya ndị mba ọzọ na-anara ha mgba agha bịa na ebusa mhm. anyị agha na Naịjirịa na-eme ọha mmadụ na ụmụafọ Naịjirịa ụra aga n'anya kedu ihe obodo ndị ọchịchị obodo anyị na-eme banyere ya ihe abụrụla ihe pụtara ihe gịnị ka mere na onwe ihe a na-eme banyere ya maazị Okochukwu ole ka ị nwere ike tinye ọrụ n'ihe daalụ um, ife ife nnugoro na ife ekwugoro ka nkụ ama m ebe a ga-esi wee tinye aka maka na ebido na nke ikwu na maka onye onye isi ndị ugwu oge ahụ a na-akpọ Amadu Bello tinyelu nke ha na-akpọ nke ahụ nke m nke m bụ nke m nke anyị wụrụ nke anyị ya na eluo n'ihe gbasatalụ ife gaghara ugwu ọ bụrụ nke mmadụ niile eluo na nke dị na ugwu ọ bụrụ nke ndị ugwu ma anyị nchaba ya bụrụ ndị Naijiria ya bụ ife jọgburu onwe ya maka na ọgwụ bụ ewepụ dịka esi kwu na ha bido nwebe nsogbu na led igbu ha anyị nwere ike anyị agha amalụ tata mana nke na-ewutezi bụ na kedu ka apụta. ọ bụkwa na nke anyị magoro gịnị kwanụ ka anyị mere maka na ọ bụrụ na ife a na-ekwu bụ ilu na Zamfara ọ dị ka ije obodo ọzọ ebe ife dị mma ọkụ na-enwu n'elu ọla edo ju na ilo ị na-aga ebe niile adị mma o nwere ike ama m ka ndị be anyị si eme anyị ejewe ọrụ na Zamfara maka na ife dị mma na-adị anyị mma mm. mana na Zamfara a na-ekwu na elukwa ife ụmụazị si ebe ahụ isi na anya adị ha ka ebe ahụ ka ihe ka njọ naanị ekwu na ọla ọlaedo si na be ha pụta ọ bụrụ na ndị si mba ọzọ weta ego ka e wee nyelụ ndị arụ adịrọ na ndị adafụ ife nya ndị na-afụ ụwa alụ ndị alụ na-ata n'ụwa o jekwa n'akụkụ ebe ahụ dịka isi kwuo ekwuwe n'ịgụ akwụkwọ ha na-aghọtaghị ife a na-ekwu mana na obi kwelu gọvanọ ha belo matawala kwupụta na ego dị ha mma na ha na gọọmenti etiti ya gọọmenti anyị ncha so bụrụ na ya na-akpazi etu a ga-esi na-enye ha ego ka ha na-ebunye ha ọlaedo n'otu naijiria anyị na ha nọ ebe ọ bụ na eruo n'ịgbada na ndịda ụzọ ebe Port Harcourt ma ọ bụ ụzọ naija Delta ebe mmadụ si apụta n'eziokwu na ọlaedo ejuru ebe niile mana mmanụ juru ebe niile mmiri ha na-aṅụ mmanụ ya nri ha na-eri mmanụ ya ha ma awụ nwa arụ amasị nwa akwa ha maka na mmanụ ekwere mmadụ zuo ike abịa ha na-akọ nri abịa emepụta nri maka na mmanụ juru ya ma na ọbụ ya bụ gọọmenti etiti nyelụ kọntraktị nye ndị mba ọzọ bịara na-ebupụta mmanụ ebe ahụ malụ na ụdị ihe a na-eme na ọya dị iche iche na azụ amị ahụ dị na mmiri na ebe a na-akọ nri ya ma adị o nwebere ihe kwuru ọ bụrụ nke nke mmanụ eji esi enye a ikuku si na mmanụ eji esi nri natural gas a na-efle na-agba ọkụ environmental issues na mmiri zoo anwụlọ eju ebe niile gọọmenti aha eti Igbo ha akasị ka anyị malụgodu ka a ga-esi mee ife a ka ọ dị mma hmm. ọ bụrụ na ụmụazị n'ebe ahụ mee mkpọtụ ka edozie ya bụ ife achịlị ndị amị na ndị kwesịrị ije um, chụkwado obodo achụlụso ha ọ bụ na ha wụrọ pirates ha abụrụ ndị ọchọ nganoko egbusisi agha mana na Zamfara anyị doro anya na-alụ ọrụ gọọmenti etiti na gọọmenti steeti iji wee mee ka ego bata akpa steeti gọọmenti steeti awụrụ ndị ji ji ife aha n'aka ha na gọọmenti etiti a na-ekwuzi ka a ga-esi wee tinye n'etiti nata ego nye steeti ya ife gọvanọ na-eme adịrọ njọ onye ka iji ajụ nyaba ajụjụ kedu ihe ndị si na ha nọ na-ejelu ndị Igbo ozi na-eme na ha afụla ụdị ha fụnọ ihe dị mma maka gọọmenti gọọmenti steeti mana nwere ka isi gbawa mbọ ka eme ya o kwere m ghọta na wike na-agba egbe ọnụ ma o tee na anyanwụ dị egbe ọnụ ọ na-agba agbacha ya awụsa ma ọ bụ ọ bụrụ ka ndị mbụ ịjụọ m onye mee mkpọtụ mee mkpọtụ amachie ya akpa emeghụ ma enye ya enye ya oil e, ya nke ya enye <laughs> ya weelụ nke ebe enye ga awụzi amịpụta ebe a ọ bụrụ nke ma ọ bụ akpata ego n'ụzọ weelụ nke a enye nyanwa nwa emeghị onye ahụ emechi ọnụ hmm. ama m na onwere onye a na-enye field of gold na Zamfara onwere onye a sị nna nekwe ubi a ama na gold dị ya inwezie ya ị gara nọ eme ọ ma onye ugwu ma onye ndịda ewerewuje nye ya ụfọdụ na mba ọdịda anyanwụ adị m ekwu ka e nyebe ubi ebe a ya akụta ọlaedo na Zamfara ife anyị na-ekwu uwu ka eme nwata ka emere ibia ka obi dị ya mma maka na ọ dịrọ mma na anyị nchasị na anyị nọ n'ofu n'otu Naijiria mana enwere ndị nwe obodo enwe enwawụrụ ndị a na-awa ericha eficha mmanụ n'ọnụ mhm. ka mma otu ọkwa o ka a na-eke akpụ ihe a n'ọnụ maka na otu ihe ihe na-adapụta anyị na-ahụ ka nkata na-aga na ịgba ọnụ nọ n'elu ya bụ na ihe kpalitere gọvanọ na-achị Zamfara jiri bido mewe ihe o mere bụ na e nwere ihe a na-akpọ the Presidential Commission on Artisanal Gold ya were sizie ka ya were ohere ahụ mara ka a ga-esi mee a kama a ga na-ewere ọlaedo a na-enye ndị mba ọzọ na-ebubata ngwa agha eji e eme ndị mmadụ ụra gaa n'anya si ka ọ bụrụ gold ọlaedo a ga na-eresi gọọmenti etiti na ụlọ akụrụba etiti mana enwere ndị ndị ama ama bụchakwa ndị ụmụafọ ndị ugwu ama ama na ọwụ ha nwabụ ndị na-eji emanye aka n'ihe gbasara iwepụta ọlaedo ha site n'ala n'ihi na ama na Sokoto na Ilesha bụ ndị na-egwupụta ọlaedo kemgbe ichi mm. Plateau steeti Jos na-ewepụta tin na columbite mm-hmm. ihe gbasatatara solid mineral bụ nke onwe onye na-atụnyebu ya n'ọnụ kemgbe naanị so ebe anya gọọmenti etiti nọ kemgbe ihe a na-akpọ petroleum industrial bill PIB mhm. ọ naanị mgba nwaada Obi Eze kwesịrị emere ya Minister of Solid Minerals ka anyị hụrụ mhm. na Naijiria na ego dị na solid mineral mana kemgbe ahụ ihe gbasara solid mineral okwu ihe gbasara solid mineral anyụọ na pee enwezikwa onye na-ekwu okwu ya ọzọ n'ihi na irukwa ebe ahụ ma emia ma sultan nwechara field ebe a na-agwụpụta ihe ndị a ma bụla dị nke a limestone ịnụkwa na Sokoto mhm. ma ma ọ bụ kweri a na-akpọbata mhm. China ha bịa na-egwuru na-ere onweghị onye na-agwa anyị otu esi eme ego ya ma ọ bụrụ ozikwa mmanụ ọwa na-egwute na ndịda kamacha na anyanwụ ka e werekwara the so-called oil wells werekwa nyekwa ndị generals shifon ishi ebe na ndị emia na ndị sota ha na-eme mmanụ na-ere o nweela mgbe e kwuru okwu na mmanụ naijiria na-amịpụta n'ala karịrị ihe opec na-agwa ha ka ha mịpụta. n'ihi na o wee shimata nka amịpụta agare ọtụtụ ndị mmadụ na-awa anya onwe onye na-agwa ya ọtụtụ ndị mmadụ echeela echiche na ọkpụtụ a ka esi ere mmanụ n'ahịa ojii ha jikwa na-ebubata ngwa agha eji alụ ọgụ na-emegide ndị ndịda Naịjirịa ya na ọ bụghị naanị ọlaedo na solid mineral ndị ọzọ ka a na-ere ma ọbụla dị mmanụ a na-ere a na-amịta a na-ere ejikwa ya bupụtakwa ngwa agha ya na ndị ya isiokwu anyị bụ na anyị ndị be anyị kwesịrị ịsa anya mmiri mm-hmm. n'ihi na dịka um, eh, maazị Odeluga ịtụnyere e ọnụ n'isi mbido na ọwụ mgbe ejiri mata na gold dị na Zamfara ụmụ mmadụ bịara nwụwa nwewa ihe a na-akpọ lead poisoning ya wụ ihe m jiri tinye ọnụ mgbe ahụ si, ọ achọwa mma ekwu mhm. ihe jiri ya rie eme gịnị apụta mhm. ke ọtụtụ ndị dịrị banyere ya ndị dị ka maazị John Remosele na Chukwuemeka Okwuchukwu gbara ese e, okwuchukwu ekwuola okwu ya dee ihe gbasara ya na International Law Journal na ọ bụrụ na gọọmenti etiti elebaghị anya n'ihe gbasara natural resources na otu esi e, eke ihe e, akụnụba si na ya abata ọ bụkwa ọkwa ya bụ mkpalite okwu na ihe ndị mmadụ ji ajụ ajụjụ si dị ihe anyị nọ n'bụrụ otu obodo ole ihe anyị na-eme o mm-hmm. ike bute agba aghara nwere mm-hmm. a aka aka na-ekwu okwu igbu ihe anyị na-anụ ịgba ọnụ mana enwere mm-hmm. ike si n'ịgba ọnụ ọbakwa ịgba ịgba ọzọ ya na ihe a na-eme n'ebe na Naịjirịa ọ na ha ebela ọ gaghị aghọ ihe ọzọ ka mma na achọrọ m ka tupu ka anyị na okwu a o nwere ihe ọzọ bụkwa ihe na-enye na-ada ha na-eme mkpọtụ na naijiria ọ dị ugbu a ya wụ iwe nke ndị ntorobịa na-ejegharị nke a na-akpọ EndSARS n'izuụka gara aga mm. ndị ntorobịa naijiria bụ ndị nnọọ onye isi obodo anyị n'afọ ole ma ole gara aga jere Britain gba ọha ndị ụwa niile si na ndị ntorobịa naijiria bụ ndị ngwarala na ndị umengwụ na-enweghị ihe ha chọrọ ime mana anyị na. ụmụaka na-amụ ihe gbasara kọmputa kodin na ihe ndị ọzọ awụzie ndị enyere ikikere ichekwa ha abụrụzie ndị na-egbu ha na-agbagbu ha um, um, m sị ka m bido maazị oke ụkọchukwu tinyekwuru ọnụ n'okwu a kọwakwarala anyị gịnị wụ ihe ahụ a na-ekwu EndSARS olee ebe agwa ụchịchị ya hiwara isi ka anyị bido n'isi SARS dịka esi kpọọ ya wụ special anti-robbery squad hmm. ya ọ bụ ndị a kpọpụtara ka ha nye aka iji wee kwụsị ife gbasatalụ iji mma na egbe na ife na-emerụ arụ wee jee ori o bido na 1992 ọ Uh, police commission bidoro ha na 1992 maka na asị na nsogbu ka nkụ hmm. na ka o si mee na ndị na azụ ori chụrụ ma ndị polisi nọ n'ụzọ ma ndị na-abịa e, nya mgbọ ha ji na egbe ha ji na etughasi ha si malụ iji e, ife agha wee nụọ ọgụ na-emelụ mmadụ niile arụ ha wee sị na ife merie ewu na etu anyị esi wee zọnyawụ ndụ na etu anyị na akụ na ụba bụ ime nyawụ e wee bidonụ ha ka ha wee nye aka ịkwụsị ife a na-eme mana bido na 1992 ahụ ka anyanwụ ife dapụta ndị polis kọmishọn si na-etu a ka a ga-esi mee ka ndị mba ọzọ tinyekwala anya na-asị nsogbu unu nwere anyị ga-enwe ike inyere ụlọ aka ma ndị si uh, United Kingdom ma ndị si obodo ndị ọzọ na-enye Naijiria ego ọ bụrụ sọsọ ego na-enye ha nkụzi iji wee mee ka ndị uwe ojii mmalụ ka ha ga-esi wee nye aka ijide iwu na ịzọta obodo na idebe udo ya bụ ife na-aga ka ndị polisi a sị na ha narị nne ma ewepụta ma ndị mobalụ ma unit dị iche iche ma emechaa ka ka 1999 wepụtara isi ebidolo ndị Naijiria tinye aka n'ife gbasatara ife kọmputa ụfọdụ jiri ezigbo ori ewepụtagasị ife dị iche iche ofu n'ime ife pụtalụ iji wee e, wetu aka ife izu ori iwu nke a na-akpọ EEFC ya ndị na-economic e, and e, ana m echefu ya achafa ndị ahụ wụrụkwa ndị uwe ojii ịchụ nta iche ha wuo ife gbasatara ịkwụsị izu ohi ọkacha nke ji ma kọmputa eme mana ife gbasatara iji ego izu ohi ego ma eji egbe Ah, ọ na-eji egbe bụ ọkacha nke eji kọmputa eme mana ka ife ndị a ka a na-ewepụta ndị a dị iche iche na-ejebe isi n'ịzọ ndụ na ichebe akụ na idebe udo ka mpụ na aghụghọ dị n'ime ife gbasatara uwe ojii na Naijiria na-aga n'iru ọ na awụkwa kwa arọ akpọnye ha na ndị izizi na ndị na-egbu mmadụ na-ekpeghị ikpe na ndị na-ama alụ na ndị na-anapụ mmadụ ego na ndị na-eme ka ife ọjọọ na-aga n'ihu na mba niile achịkọta ha ọnụ ọwụrụ ndị polisi Naijiria ọkachasị ndị a na-akpọ Special Anti-Robbery Squad ndị Naijiria emee na mkpọtụ a na 2015 uh, na ọ bụ na nchetara ọfụma ọdụrọ nkọ nke ahụ izizi ka akwụsị kwụsị ha na-akwụsị na ife na ha na akpụ na ha nwe ozi ife a na-akpọ saz na-aba anọ na ha ekwuchakwa ya ndị wụsaz na ọkwa burukwa egbe ha na-egbusisi ndị mmadụ ka osisi a ekwukwana ya na 2018 ndị hmm. Naijiria pụta na gaa ngagharị iwe ensaz asịkwa ha o oh, onye wụ saz n'ọgwụ na ife bua na-akpọ owu ndị melụ ka nya uh, onye na-achị obodo tata nọ n'ọkwa Mm-hmm. asị ha na SARS ka ife bụ SARS na SARS na-emechi emegasịa na ha na-ada anụọ na ha na-akwụsị na onye ọbụla na-akpụkwa mm-hmm. mana ka o sizi ide bụ na um, na abanye one na one gara aga echetaghị m afa nwa amadi egbu mbụ ndị a na-akpọ SARS maka a sị na etu ha si eme nke ha bụ apụta ha nwa bụ ndị ndị Naijiria nyere egbe ha were egbe ha si na ha na-akwụsị ndị ohi ma wụrụ ndị ohi ha akwụsịghị ọ bụrụ na o nwere ife imelụ o nwere ife imelụ maka na ọ bụ na ego apụtara isi adana ha jide mhm. gị ma nke a na-asị na-ata gị ya na moto gị isi na ịgbanahụ na tata ha sịghị na anụ gbanata ya echi bụ nta akwụrụ kwụrụ chebiri gị ha egbuo ọtụtụ ndị mmadụ maka na ha na-ana ha ego ha ma ọ bụ na ha ekweghị mana nke ka nke bụ na ha akwụsị gị tupu ikpuo okwu ewere ofe ụla machie gị ntị oh, were egbe che gị n'iru tinye gị n'isi ọ bụrụ na mmamịrị ọkụ adapụrụ nsị ọkụ adapụ maka ha ga-eyi hmm. gị egwu ka ego ahụ wee pụta and ego ha na-ana awụrọ ka inye ha kọbọ n'afọ a na-enye ndị ọzọ maka na ụzọ ebe anyị nwa si mara Naijiria na ọdịda anyanwụ ọ bụrụ na ị na-aga polisi kwụ na laịn na-anakọ ego mbịa na-akwụ ha ụgwọ ọnwa e, ama m na eziokwu na-asị na ego a na-akwụ ha arọrọ ka ife mana ndị na-akwụ polisi ụgwọ bụ ndị na-agba n'okporo ụzọ nwụ ndị ji ụkwụ aga mana ndị saz jide gị ha ejide hmm. n'ọtụtụ mmadụ kpọrọ ha jee na jide egbe soru ha jee n'ebe bankị dị na eh, nke a na-akpọ ATM ebe esi ewepụta ego nọrọ ebe ahụ hmm. ewepụta ego nye ha hmm. maka na egbe ha mgbe ọdịniha and ha ewolu n'anya bụ ife wee jibe ndị mmadụ egwu maka gbuo n'ọtụtụ ọtụtụ ndị ma akwụsịzie gị ịmara na na ndụ gị mkpa ọnya bụ ife a ndị eh, eh, ụmụazị ya ndị na-etonite etonite na-asị si kwụsịzie nyawa ife na ote na-ekwuelu ife na-ekwu maka ife a na-eme na ife obi ji atọ m ụtọ wụ na n'izu gara aga anyị kpalite nyawa nkata kwuo ka isi si fụ ka o si wuru ife dị mma na-eme na Lagos na-eme na Abuja na-eme n'ebe dị iche iche mana ya fụrụ ọkwa ebe ọ na-eme na Anambra ma ọ bụ Imo ma ọ bụ na Ebonyi ma ọ bụ na ọdịda anyanwụ ọ dịka hazila anyị nwere dị anyị aṅụ na ngwọ na nkwụ na-abịa hmm. maka na ka ụtụtụ echi pụtara ọ bụrụ na o nwere ife akpara akpa na-aga hmm. mana ọka ahụ mana ụmụ ahịa mana ebe dị iche iche nya ọ bụrụ sọsọ nọ na-eme na Naijiria ugbu a ndị Naijiria bi mba ọzọ n'ebe mụnwa bi n'obodo m bi n'isi obodo nya na downtown ndị mmadụ na-agagharị kemgbe nwanne nyaa ndị Naijiria bi mba ọzọ a na-agagharị na Germany a na-agagharị na uh, London a na-agagharị na New Zealand na ebe dị iche iche na-asị na ya nwe ife atụrụ ya maka ọ bụrụ ụzọ ndị nọ n'ụlọ ka ọ na-emetụta onye nọ mhm. n'ụlọ ma ọ bụ onye nọ n'ezi ụmụnne ya nọ n'ụlọ ọ na-emetụta ha inwe anwa fetuo n'ụgbọala n'ụgbọelu banyezie ka ijefu ndị ịrapụ n'ụlọ na naijiria wee ndị osochi ugbu a wee zute gị ọ bụrụ na i jiri ndụ gị nafee ị maa na akụkọ gị nwere isi maka ụfọdụ ndị si esi nata onwego onye nke bụ onye na onye bụ onye soworo onye agha n'obodo Amerịka n'alụ ọ dị ka agbamakwụkwọ ka o jelu ọ napụrụ maka na ya na ndị SARS zụlite a sị na na-emelu misteki gbaa ya egbe a na-eme misteki agba egbe na-akụziri ha ka esi agba ndị ha gburu erigo nne mana si wepụzie ndị egburu egbu nọ na asịzi ọzọ emena ife a ka anyị kwelu ụmụazị a na-asị na ha enweghị isi na onwe ife a na-arụpụta oluo na ekene dịrị Chineke na ha asị na ya kwụsịzie emezina ekpere mbụ si ezukwo n'ike ya kwụsịna na eh, akụkọ a na-akọ maka onye isi ndị uwe ojii asị na ha dịka esi kwuo ugboro na-abụọ gara aga ka onye na-achị obodo a nọ eh, onye na-achị eh, onye nwe onye isi ala obodo nọ na-asị ha o na-akwụsị na nke wụsaz olukwezie na nke eche m na oche na ndị na ha na-ekwu ụmụazị ekwuozikwa okwu nke akpagharịa ya na-akwụsị na SARS na ebupụtakwazi swat <laughs> ya bụrụ na ufu eyigharịgo efe ya bụ <laughs> ufu eyigharịela efe ọ bụrụ osi na SARS bụ swat maazị ọbasi isiokwu abụrụzie ganye n'ihe ndị anyị na-ahụ na otu ihe si eme na Naịjirịa maka na ihe anyị na-ahụ na Naịjirịa bụ nnọọ ihe ndị bekee na-akpọ akronim anọkata enwuwa anọkata elee otu ihe ndị a ndị mmadụ osi nke a bụ eke uchichi wepụ ya eke uchichi si n'eke uchichi ya wụọ agwa ya esi na agwa anyasị ya wee kogbulọ ya chineke onwe ebe e tinyere aka ya dị mma ọ dịghị gị ka njegharị iwe nke a ọ dị ka ọ pụrụ iche mana ọ dị ka ọ ga-enwe isi ekpere m ekpere m wụ na ndị a na-aga ngagharị iwe ga-aga ngagharị iwe a gagide gagide gapụtaghị ihe hmm. n'ihi na ịtụlekwa n'ihe o teele atawara ahụhụ n'obodo ahụhụ Naijiria hmm. e na-ekwesịghị ka ụmụazị na-ata ụdị ahụhụ a eziokwu ikwu ụmụazị pụta ụlọ akwụkwọ izuụka ole ka maazị e, e, e, Chimako eh? tankyu Chimakorie eh. o nyere testimoni ebe a na ụmụazị ọ na-akụziri na Nsụka onye gụcha injiniarịn ya ga mụọ baba maka ihe ga-enye ya erimeri ịgụcha medịsin gị ga mụọ ka esi akwa akwa maka ihe ga-enye gị erimeri ọ ka ị ga-azụ ahịa ịtụfuchicha nne na nna tụfucha ego nke nwa na onwe gị gbachaa mbọ gụta akwụkwọ na mahadum enye gị mpekele akwụkwọ ahụ enwe ihe iji ya eme mhm. ilegharị ụwa niile ndị ọzọ ụmụazị ebiri ha a na-aga n'ihu na-eme ihe obi ụtọ ihe ọma ewere ite kpuchie si chijie ya wụ na ekpere m wụ na iwe a na ọnụma a ya dajụla ihe tupu ekwuwedo okwu SARS ka m kwuo ihe a enwere ee eh, eh, amaghị m ihe a na-akpọ ya eh, ngwere a na-anọ n'ụlọ n'ime ụlọ Cheke ncheke. Um Ehiche thank you. Ibe n'ike ya hapụrụ gị ọdụ ọdụ ihe na-efe paka paka paka paka gị nwụrụ ọdụ ya gbafuo echi ihe mkpuchi ọdụ ọzọ ịchụọ SARS taa echi ya abịa n'ụzọ ọzọ ịchụọ nke taa echi ịchọọ na ihe a ga-ala ọ na isi mmiri ka a ga-aga igbupụ ya isi amara na ihe adịla mma mm. n'ihi na ayụyọ m wụ ndị a niile nọ eziokwu na anyịnwa esoghi nọrọ amarakwalanụ m na eh, onye na-eme ihe a ịchịkwa ndụ gị n'aka mana ọ maka echi ọ maka echi ka ọ dịrị ụlọ mma echi ya wụ na mụnwa na-ekwu si na-aga ngagharị iwe a ahụla m ọtụtụ ihe edere si lekwa ihe anyị chọrọ ihe a emeghụ enwe ebe anyị na-aga akwụ nke ahụ mhm. na kwuchie ike ozuole ozuole mm. ozuole maka ọwụ naijiria naijiria abụghị ya ọnụ mmadụ agaghị anọ ekpuchiere ya e, e, e, akara aka ya a na-eme ya eme mm. so n'uche m ozuole maka m hapụgodu ya ebe a na ya eruola mmekwa e, mana ọ nwere otu ihe m hụrụ ka njegharị iwe ya na-aga hmm. ewezuga Abuja sọọsọ ebe njegharị iwe furu ịka e, e n'obi bụ na ndịda Naịjirịa Lagos Benin na ugbu a Ọka Ụmụahịa Owerri Enugu Kalaba Benin Benin akpọgo Benin mhm. mana mkpọtụ gborigbori. anyị na-anụ site na mpaghara ugwu Naịjirịa bụ na njegharị iwe enweghị isi na-enweghị ihe bara uru ịkpalitere ya na-ekwesịghị imebila SARS ọ dịzie m ka ọ bụ na ndị ndị nọ mpaghara ugwu Naịjirịa ọ dịghị aka ihe a agbasaghị ha na o ha mana ilekwa ya n'anya ilebakwa ya anya n'eziokwu eziokwu ihe mkpọtụ niile a na nkọhu niile a na-akọhu ihe ndị SARS na-emebili ụmụ mmadụ dịka ebe ọ na-eme karịcha bụ na ndịda Naijiria ọ bụghị n'obodo ugwu mere na dịka e mere ọwụ ihe kpatara ndị ugwu ji nwee ọnọdụ ha nakwa echiche ha banyere njegharị iwe chiri e dị iche maazị Odeluga ọ dị iche maka ọtụtụ ife maka ile ya anya nke izi bụ dịka isi kwu ndị SARS ọ chọrọ na-alụ ọlụ ezigarofa n'ugwu nke ebe Naijiria ndị bi n'ugwu ebe fanọkali bụ ọdịda anyanwụ kama na ịlụzie na ọwụwa anyanwụ bụ ebe ndị Igbo bi ebe a kafa ma abụbụkọ ọ bụ taa ka egwuele osisi azụ akwa na-ekwu si lote na ọ nwelụ ndị fagburu ndị saazụ nọ n'ọkụzụ mgbe ndị nọ n'ọkụzụ wee tụọ ụmụaka Igbo na mmiri ezu nke dị na oke Enugu na Anambra onye bụ gọvanọ mgbe afọ bụ pete Obi ya bụ a na-ekwukwọ nke a si jikwa Pita ifeọma maka ife ha chọpụta mgbe afọ ka a kọọ ya gbalụ ndị nọ n'isi ya mgbe afọ ife ụmụaka mmụọ ama mkpa ya ngagharị iwe na ife ụmụaka na-emekwanụ bụkwa n'ife de na ahịara nke anyị na-akpa na nkata na na-ahịara na-asị na n'ọha bụ ndị nwe ike n'Ọhaka, na ndị ọbụla bụ ndụ ga-alụ gelu obodo ozi na asị na ga-abụ the people's police ya bụ ndị uwe ojii ga na-elekọta ndị obodo anya fụ na vanọ na udo fụ na ife ọghọm maọbụ ife mberede maọbụ ife ụjọ bịa afụ ndị mee gịnị chekwala obodo ife ị ga-eji ma na ife niile gọọmenti na-ekwu kịta abarụfa n'obi bụ na ọ nwere etu ọzọ fasi wee zodosie ndị mba Naijiria n'isi akpa ụkwụ n'isi na-abụrụ na iji polisi ma ọ bụ amị ọtụtụ n'ime ndị nọ n'ime saz afọ bụ ndị ugwu ọvịva ji eli nri ọvịva ji azụ nne ụmụ ụmụfa ya bụ na a sị na agwọsị ala na ịkụ anya gbam ada agha ya na onwekwo ife akọtara na-abụghị etu ndị ụmụaka pụta afọ na-asị gọọmenti na fewelgo ka onye nwe ga-ama na ya bụ ekene agụgo nke aka Eh, nwa na-ajafe ike etufasi wee pụta na esi eme na onye ada akali ọra fasikwil Naijiria fasikwil Buhari ee eh, ma osibanjọ ma ndị na-apụta na-asị ike na ndị na-edufe onwere onye na-edufe na ụmụaka afụsighị anya ịmakwa nke chazilmba mba na ụdị ife afụ nrọ n'ebe ọbụla na mba ụwa na ụmụaka na-ebe Port Harcourt na igwe ọcha gbazi ọtọ wee pụta na mbala ịmaa na ife alụme mgbe ụmụ ikolobịa gbara ọtọ wee na-asị ife ga-eme echi ya mee taa ife ọfụ na ọ nwụrụzi ife na alụme eme n'obodo mana ekpere na Chineke ka anyị na-ayọ ka isi ndị isi jụrụ oyi wee nwee ike nebia anya o nwere ife ọzọ polisi na-alụ kamgbe o ji bịa Naịjirịa na-abụghị imegbu ndị mmadụ na-echife ọnụ naanị anyị anyị enwero ndị uwe ojii ọdọ ndị bekee bụ ndị England wetalia wee were ya na-echi ya ọnụ naanị were ya na wee zọdo ndị Igbo isi mesịa wee chịkọlva wee werekwu etu a chisalụ ndị Naijiria mgbe a na-apụ tọnwa wee werekwu ya lụba ọrụ etu onwere mgbe polisi ji bụla enyi onye ọbụla bi na Naijiria onwere onye ọbụla bi na mba Naijiria gasị na polisi bụ ife ọma ya bụ na oge elugo ka a ga-anebia anya mana ee ị na-anya ụmụaka ife a na-emefu ịfụkwa nke dịka nke bụ na ndị na-achị achị ndị edugara ozi ndị edunyere ozi ka ha jeelu Igbo ozi jeelu mba ọdịda anyanwụ ozi kedu ife fa na-ekwukwu ọnụ fa nọrọ ya ife wee na-emebi ọtụtụ n'ime fa bụ ndị saz afụ ka fa na-eji na convoy wee gburu fiọ e, fịọ fiọ fiọ fiọ pịalụ koboko pịalụ itali ma ndị agha um, akụ isi ya bụ okpu wee na-aga onye na ka obe nna ya odulva fapụta anya na-achasịfa um, ọbala ọbala ma ndị sela afịfịa n'ime ha ma ndị kpọrọ nke akpọrọ akpọ onwe nwata ọbụla afọ nke ka nke bụ na ọtụtụ ifefe na-eme ọ bụ taata ka ndị mba naijiria maara ifefe na-eme ndị amnesty international e-, e-, edekatago kwụsị ime ndị amnesty na-ede degide ike gwụfa mana o nwere onye n'imefa ejidela aka wee taa afụ maka ife ome ọ ka ọjagba ajụ ife ji wee gbazie arụ ya wụ na ihe bụkwa n'ọnụ bụkwa ihe ka na-adanụ ya wụ na ihe a dịkwa ka ọ dị ọ nwere nwa amaala anyị dere ihe na fesbuk ebe ọ sị na Uh, uh, ọ sị na ọ bidoro isi na a naghị ahapụ ebe a na-echi ọzọ jebe ebe a na-arụ agwụ na ọ bụ ndị uwe ojii ọ bụ eziga onye uwe ojii na mpaghara ugwu agụrụ egbuo ya uh, mana ọ kpatara eji ezite ha dịka gị nwe gị si maazị ejike kwuo na ebe a ka ha si eri nri mm-hmm. a na-akpọta ha na ndịda Naijiria Southern Naijiria mana mhm. ndị a na-akpọta na Southern Nigeria bụrụ ọtụtụ n'ime ha bụrụ ndị ugwu mhm. rụzie n'uche na ọwụ na ndịda ugwu ọkacha na ọwụwa anyanwụ Naijiria bụ ebe ha ga-esi kpata ihe ha ga-eri akwụcha ha ụgwọ ọnwa ha nọrọkwa n'elu ya na-anapụ ụmụ mmadụ nke ha ji eri mhm. ọbụrụ na ha napụtaghị ha gbagburu nwa amadi a onye melukwe atụ asị anyị na na ọwụ ndị SARS a wepụtara asụsụ a na-akpọ West bụ egwu a na-akpọ western ma ya chasị gị western western ya mebila onye ahụ ya bụ oh, hmm. na ihe ọ pụtara na ihe kpatara ndị ugwu ji dị ka ihe agbasaghị ha mana ha manye na amanye ọ bụrụ gịnị kpatara na ji eme njegharị iwe n'ihi na ọ bụghị ụmụ ha ka a na-agbafu agbafusi ọ bụghị hmm. ego ha kpatara ha ji eri nri enye ụmụ ha nri etinye ụmụ ha n'akwụkwọ ka a na-anapụsị ha ọ bụghị ụmụ okorobịa ha ka a na-egbufụsị ya bụ na mana maazị Ejike abịa rụtụ aka na iji kwụsị ihe a na a ga-agarịrị n'isi mmiri isiokwu m abụrụzi ya olee ka a si aga n'isi mmiri a maazị oke e, ka m azụ tinye ọnụ n'ife ndị ugwu na-eme ife maka na ka a na-eme ngagharị iwe a na ọdịda anyanwụ na ọwụwa anyanwụ na isi obodo Naijiria a na-emekwa ife dịka ngagharị nkwado na obodo na ugwu oh. ha bụ e, e, ife nke ha na e, ebe edelu na ha na-akwado ndị SARS mana achọrọ m ịkọwara anyị bi na um, mba ofesi etu ifeasị wee yie ife anyị fụlụ n'agha n'obodo a maka ka egburu nya onwe amadi George Floyd onye polisi tiri ọkpa n'onu na dị ya ọkpa n'onu ka mpeji klọk galụ asatọ na ụma ndị ojii obodo a kụrụ na-asị mba ife atụọ na ya na ndụ ndị ojii dị mkpa ụfọdụ n'ime ha na-asị na oge eruo na anyị ewepụta ụfọdụ ego anyị ewepụta ego a na-enye ndị polisi kwụsịzi inye ha ego maka na ego a na-enye ha ka eji ego ma ngwa agha ma ife ndị ọzọ mhm. n'eziokwu na ya bụ asụsụ ọ dị omimi na nkọwa ya dị n'iche n'iche ụfọdụ uche na-asị nọọsụ gbasasị si na polisi ụfọdụ mana ife onye ọbụla che nke ahụ dị iche mana ife nchọrọ ịlụtụ aka awụ nghọta dị iche n'etiti ndị ojii na ndị ọcha maka na ndị ojii ndị ka nke nya ọfọ nwa isi na mmadụ niile na ndị ojii ghọtalụ mhm. isi sekpụ ntị ivani mhm. mana ọtụtụ ndị ọcha na-asị kere ife na-akọ unu ruo na akwụsị ndị na-enyere anyị aka ọ ya we ịkpọ na etiti anyasị na ife dị mkpa onye ahụ agbata asị na ife na-emeghị onye ahụ agbata welụ ndụ ya tinye mana ọ maka na ife ha fụrụ na etu ha si emetụta ha dị iche ọ bụrụ na onye ọcha na onye ojii na-aga n'ụzọ onye ọcha pụtafe onye polisi onye polisi ahapịa ọ gaala onwe onye mhm. ojii nọkwa ka onye ọcha ha yi ofe ụdị akwa jere ofe ụdị akwụkwọ bụrụ ofe ụdị agba gafee onye uwe ojii ahụ akwụsị ya si ya nwoke kedu ife ị na-eme ebe a dị ya wụ n'ogbe ya mhm. ọ bụrụ amagba ma mhm. mhm. ọ bụ unu bụrụ o nwere ụdị ụgbọala ị ga na-anya bụrụ onye ojii onye polisi akwụsịgosị gị na ebee ka isi zute mhm. mana onye ọcha buru ụdị moto ahụ gafee eferi aka si asasa e ọ gafee <laughs> maka na ndị ọcha ife ha na-afụ awụrụ ife anyị na-afụ so ị na-akọ ụdị akụkọ ahụ na ndị uwe ojii dị njọ na-ekwu ụdị ife onye ọcha sịrị kere ife maka ọfụbụghị ụdị ife ahụ ọ dị ka ịkọlụ ịkọla ọbagbu na egbe na-egbu <laughs> egbe na-egbu nwa ọkụkọ mm-hmm. egbe a na-egbu nwa ya ọ ghọtaghị ife ị na-ekwu ndị mm-hmm. ugwu enwere ụdị nsogbu anyị na-enwe maka ndị saza ha akpata ego na be ha ha da akwụsị ha na ha na-ana ndị polisi na ndị mobailụ na ndị agha na ndị dị iche iche akwụchighị ụzọ n'ụzọ be ha o nwere onye na-asị gị ka ah, a ah, westam westam n'ụzọ ebe ahụ onye kunie ọ na-agala onwe onye merụ ndị nọ na mgbada na ọdịda anyanwụ na ndị ọwụwa anyanwụ na-eti mkpu na ife a karịa na ha nwa na-asị ka ife ụnụ na-akọ maka na ọ bụrụ na ha chọọ enyemaka ndị na-agbata ọsọ enyemaka ahụ bụ ndị uwe ojii mgbe ndị ndị ndị isi ọjọọ a ndị ndị na-asị si akụzizi na ha omume ndị si esi bịa wakpo ha ọ ma ndị polisi ahụ ma ndị amị ogbu ndị na-azọ ha a na-afụ ha ka ndị na-azọ ndụ dịka ndị ọcha si afụ polisi ka ndị na-azọ ndụ n'obodo a nke ahụ awụrụ ife dị iche na ya mana ife ọzọ anyị lụtụrụ aka awụ ijeluo n'isi ofu ofu ife m fụrụ tata mana vidiyo fụkwa pikchọ ya ka onye nọ ka onye wụ e, deputi ya deputi gọvanọ na Enugu steeti mm-hmm. onyelu ndị na-asị EndSARS mana ihe dị iche dị n'egbe na egbe ife m ekwu ugbu hmm. na anya onye na-asị gị ensaz o bu moto wee so ndị ji ụkwụ nọ na moto wepụta isi n'elu moto ndị gbara okirikiri moto ahụ dịcha ka ndị saz maka na o nwere ndị yi akwa polisi kechie imi buru egbe chedokwa ndị gị na ha so na-asị ensaz nwee ndị eyi ha akwa dịka ndị saz bụrụkwa egbe solu nye onye na asị gị. gụkwụsị gụkwụsị inekwazi anya ọ dịka ndị ya na ya so awụ ndị a na-asị ogụkwụsị nke a na-ekwu hmm. anya enweghịzi e, ike ịma iji ndị ndị agha na ndị mekanik malụ ndị agha

etu ahụ ọ wụrọ niile mmakpụ mmakpu ya ma ndị afọ na-alụ mm. onye ọbụla wepụtara isi wụrụ onye nọ n'ọchịchị nọ kemgbe kwesịrị itinye ọnụ n'okwu a mana otu ihe oluo kịta ọpụtasisi ensaz a ga na-enyo enyo ekwesịrị ide enyo nke a maka na mm-hmm. ha bido mkpọtụ a ife mụnwa na-echewu na o nwere ife ụfọdụ na-adị eme na emebe ngagharị iwe n'obodo a nke pụtara ọfụ mgbe mgbe ọ na-wee mee ngagharị iwe ndị uwe ojii agba mmiri tie mmadụ ife kpọchie ọkacha na ọwụrụ ndị ojii mana kịta emebezi ihe apụta n'ogbe ebe ndị ojii bi ma ọ n'obodo ndị ojii ka nkụ anọkata asị na stọọ mmadụ enwuru ọkụ ma ọ bụ na na-ebido na mmebiri e, e, e isiri ife mgbe aha ndị polisi abịazie n'igwe ha nwee isi sekpụ ntị ha ji wee wee megbuo ndị a ga-emegbu ma na na-anya ọgbara ọfụ anyị na-afụ enyorie ịfụ na ndị na-ebido nyanwe ọgba aghara esighị n'obodo ahụ ọkacha n'ime ha esonyeghị dị n'ife a na-ekwu n'ọmme ya ha chọrọ itisasi ya etisa ndị ga-etisa nyawo ngagharị iwe na ịchọ ka gọọmenti mee ife o kwesịrị ime bụ ndị ndị nọ n'ọchịchị ife na-adabarụ mm-hmm. nke ka nkụ bụrụ na onye isi ala anọ nọ na-ekwuo na ọ na-ada afụzi anya ọ na-ada ka ya ka ekwuona na na ya bụ ife gbasata SARS na-emebisi ya na ya na ọ o tere aka okwu cherie onye isi polisi si na-ebidokwa nke ọfụ swat amazi m na nkịta e, na-efe ọdụ ya ka ọdụ na-efe nkịta mhm. na o nwere onye ghọtara ife nya ife onye na-eme aka nri na aka ekpe aha agaka ka ọnụ ọzọ wụrụ e, e mhm. mhm. na onye onye nọ ka onye isi ndị amị nya ndị agha na Naịjirịa Ekwuo na ya bụ ife na ha achọghọzie na na ngagharị ezo onye onye ọbụla na-akpụzie maka na ya bụ ife na-emegide um, um, ọnọdụ demokrasi ka nsụgharị n'oyibo otu o si kwu mụnwa na-asị hmm. ebee ka ọ nwetalụ definishọn demokrasi ya demokrasi ọ wụ onye kwuo onye isi a na kwuo ma ọ bụ onye nọ ihe akwuo emechi ọnụ ọzọ bụrụ kedu ife gbasatala onye agha ife gbasatalụ ife ndị na-eme n'obodo onye agha civil disobedience na civil issues enweghị ife enweghị ife metụtara onye agha ọ na-asị na ha nwekwuo na ife o ji ewute mụ na ya onye na-akpa agwa karịrị njọ karịa ndị SARS maka ọ na enebanye anya ma agwọ ọsịrị sịrị na-agba egwu ma nke ọ sịrị na-agba ọsọ ma nke ọ sịrị na-anya anwụ ha buru ọgụ bụrụ baa na ime obodo na-emegide ndị obodo na-awụrọkwa nchekwado obodo ife aha ha n'aka awụrụ ife ndị agha na-eme nyawụ na onweghị onye ma ọrụ ya na Naịjirịa ma ndị sazo ma ndị amị o ma ndị polisi kachasị ndị na-anọchite anya maka ofu onye ofu Twitter ịnanya na Twitter ofu ife omea na Twitter nlaiki bụ na o nwere onye nọ ka onye san ya special advocate of Nigeria o nwere ife a na mhm. of Nigeria na-ede na drive na ndị na-eme eh, end gburu drive na drive ji ọkpa aga Ah, na ndị ensas wee nọchi ụzọ na ebe draiva eji aga na onye na-anya moto gbazie ka ọ chaalụ ndị ensas wee kụrụ nya nwe amadi tọgbọ nọ ndị ensas gburu Peter mhm. Obi chigbula Anambra steeti wee zaa ya wee ya nna ị nwetaghị ya ọ bụrụ na isoro usoro iwu ndị nọchiri ụzọ na-aga ngagharị iwe nwere ụzọ ha na-aga onye moto onye doro onye moto hapụrụ ụzọ ọ ya eje gbaa mhm. ụzọ ọzọ gbaa rọngwe wee kụgbuo mmadụ ọ bụrụ na isoro iwu nwa kwesịrị ị na-atapị ife the wrong bụ onye nyarụ moto maka na mhm. iwu Naijiria megidere moto ịgba on the side mana iwu Naijiria emegidere mmadụ ịga ngagharị iwe mhm. hmm. ọzọ bụrụkwa na ndị ụka Adebayo eti n'ọnụ ya mma sịkwa eziokwu na ọ dị mma ka ụfọdụ ndị isi na ndị ndu kwuo si nekwa ebe ha kwụ ọ kachasị ndị ụka a na-ege ntị ama m na ọ tọrọ ụfọdụ ndị na ndị etina mana ụfọdụ ụwa afịa ka ha na-ele asị ọnwụ m na debaghị ụwa afịa ka ọ na-ele mana ụfọdụ na-eso ụnụ ụka e wee gụnye ha ka ha wee wụrụkwa na ha so mm. maka ife oji ife njikwa ha na ndị na-eme ndị na-enye aka idewe usoro ihe a ga-echime na-eme ya n'udo ha gụpụtara ife agha eme ejighị agha ejighị agha ejighị ngwa agha ejighị ọgụ ha kwuru ife ha chọrọ kwuo ebe ha na-eje nke ka nke bụ na o nwere ndị na-enye ha ego and ndị na-enye ha ego nyere ha ego ọ bụrụ sọsọ na ha nyere ha ego nọ na ụmụaka na-agụpụta e, e, ego enyere ha ife ha ji eme na-enye akaụntụ gosiri na-ekwo nke batalụ na nke pụrụ dị verifiable ha kwuru mmiri egolu ebe egolu mmiri ndị mmadụ ṅụrụ mmiri ya na-ekwu na ha ṅụrụ mmiri nri enyelu ndị enyelu nri nwa ebe ha kwuru nyaa ụmụaka ife ha na-eme igosikwazi ndị okenye a na ndị otu anyị ndị nọ n'ọchịchị na-asị ha ife ụnụ amaghị eme ife ụnụ si na ahịa ekwe omume na-ekwu ka anyị na-eme ya kịta ihe gbasara nhazi obodo na nchịkọta nhazi obodo na nchịkọta ha na-egosi na mm-hmm. na ịka anyị si eme ya mm-hmm. ọ ka agụpụ ndị a na-eme aka na abụọ ọgwụ mm-hmm. anyị ma na omume ha ka ha ghara itinye aka n'ife a wee mebisie ma ọ bụ itinye aka n'ife a wee weluzie nye nye excuse tu ndị na-achọ ife ha ya eme hmm. e, okwu anyị agba mana kparapụ kparapụ mana o nwere ihe ịrụtụrụ aka bụ ihe e, osote onye isi gọvanọ steeti Enugu mere na-echetara m ihe anyị kwuburu okwu ya n'oge gara aga ihe na-akpọrọ sekuriti votu na ndị omeiwu etiti Nigeria National Assembly hmm. na ego niile a na-amawapụta a na-akpọ sekuriti vot ihe ruru pesenti iri asaa ihe zuru pesenti iri asaa na-aganye n'ichekwa ndị awụ ndị ndọrọ ndọrọ ọchịchị bido na prezidenti ruo na deputi ya vaịsị ya ruo n'onye isi oche senet prezidenti ma ndị senetọs ma ndị haus of rep mm-hmm. agụpụcha pesenti iri asaa nke fọrọ afọ ọ bụrụ ndị mmadụ nkịtị ndị ji ego aka ji akụ na-aje were ego kwụnye ndị polisi kpọrọ ndị polisi kpọrọ ndị uwe ojii ka a na-echekwa ha nke na enweghịzi ndị uwe ojii zuru oke enwere ike iji rụọ ọrụ nchekwa obodo ọkwana ya wụ ihe ebe isiokwu a na ya e bụ na enwere mmadụ mmadụ akọ mm-hmm. enwere ndị uwe ojii mana onwe onye na-echekwa obodo oh. mpụ na-eme ndị uwe ojii ndị na-enweghị onye kpọrọla ha ndị aka ji akụ kpọrọ ha laa n'ụlọ ha na-enye ha nri na-akwụ ha na-enye ha ego mhm. ndị ke na-enweghị ọnọdụ ọzọ ha ọ bụrụzie sars ị na-ahụkwa ndị sars a njike ha mhm. ha dịka ndị oji egbe ezu mhm. mgbe ụfọdụ ịhụ ha n'okporo ụzọ ọsọ gbaa gị n'ụkwụ n'ihi na ị maazị onye gị na ya so ya wụ maazị ejike ị na-ekwu iburu ihe a n'isi mmiri ọ dịghị gị ka e, e, achọrọ m ka nke a bụrụ ebe anyị ga-agbado ụkwụ emechakwa mhm. mgbe ọzọ n'izuụka na-abịa abịa anyị ga-elebakwu ya anya mhm. ọ dịghị gị ka o ruola mgbe emechaa njegharị iwe ensas a nke ọzọ ga-abụ na a ga-eburukwa okwu a bụba ya n'ihe gbasara sekuriti votu maka na ọ dịghị gị ka ọ bụrụ na ndị a na ndị ndị anọ n'ọchịchị ọ bụrụ na ha anaghị ewere ndị polisi ya ndị uwe ojii ya na ndị ndị ndị agba onwe ha okirikiri ha ga-abịa were echiche ha mee ihe mara ihe dị mkpa n'ihi na ha ahụ n'onwe ha ebe ọha mmadụ ndị ọzọ hụrụ onwe ha mhm. ka m bidogodu ese maazị odeluga kwulitere okwu Nsọazụ Ọkụzụ na ndị e gburu n'Ezu riva tụnye ozu ha n'ezu riva o tekwele na a na-anụ nkepụ na ọtụtụ ụmụazị ndị Igbo alaala n'iyi na saz ọkụzọ onye isi ha oge ahụ chịchara gaa ezumike nka mm-hmm. obi anọ akpọrọ ya tinye na ndị Eh, na-echekwa nyanwa sekuriti diteil ya eh? mm-hmm. otu ihe ndị na-aga ngagharị iwe n'ọka na-asị na kwesịghị inwe ọrụ na Anambra mụnwa na-asị ka ebidogodo ebe ahụ ọrụ na ọrụ na ndị na-achị obodo dị siriọs nwoke a ga-aga ekpe ya ikpe ekpe ya ikpe ama m na ajụwa asị ebe eliri ụmụazia riri nne maka enweele mgbe ee eh, oge ezu riva gbapụrụ mm-hmm. e enwekwere ndị chọrọ ndị nke ha site n'ịchọ ndị nke ha chọpụta na njinji <laughs> na-eji ya bụ na ileba anya ọ gaghị arụ ụka ahụ ka ịchọpụta ihe mere nwoke ahụ o kwesịrị ka akpụpụta ya ọ bụrụ na ọwụhụ ogbugbu ka e gburu atụọ ya nga mkpụrụ ọka Mm-hmm. amara na ọ bịa na-asụ bekee otu ihe m chọrọ ịhụ mm. eme na-ekwu okwu ịga n'isi n'uche m ịpụta taa chịsaa Sars kesaa ha sị onye ọbụla gazikwa ịrụwa ọrụ polisi nkịtị ọ ga-anabi ndị na-akwụchi main road na na 200 eh, naira 500 naira echi obi dị ha njọ agbagbuo mmadụ dewe enwe ihe na-eme ha nne enweele onye kwuru okwu si achọzi polis si Abuja nọ regional ịpụta na mhm. regional ka enwee polis ya wụ ngị nwa na-arụ polisi ama ebe nne na nna gị bi oh. hmm? ọwụzi iji uwe ojii uchie. Mm-hmm. ndị ọzọ a na-asị Achọzihu ndị a niile kpọrọ onwe ha senetọ lejisletọ eh, ka ka e were ego niile e ga-eji meji obodo unu eburu ma sekuriti vootu ma nke a mhm. vootu ma nke a vootu ma nke a vootu unu erie onye ga-arụcha gọvanọ ọnwa eh, afọ eh, itoolu ma afọ asatọ ebunye ike penshọn ya agawakwa sineti na-eri penshọn na-eri ego sineti ha na-ekwu na ozuole ozuole ọ ya wee ebe mmụọ gbadoro ụkwụ gbadochie ụkwụ ike na nke a bụ mhm. oge e ga-eji sizie obodo awụ Naijiria iberibe kwụsịrị taa mm. ndewo mhm. eh, ya wụ ihe anyị na-anyịpụ n'ọnụ na-ekwu ah, dịka m siri kwuo ah, okwu anyị taa ah, agbawala kwarapụ kwarapụ maazị oke odeluga Um, maazị ụkọchukwu uh, biko pịara anyị okwu a ọnụ n'ihi na asị ajụwa nkwụ kapịwa ọnụ mgbupụ ya eruola mhm. dịka ndị be anyị na-asị na anụ gbanata echi bụ nta nke a bụrụ ikpeazụ anyị ga-akpanya ụka ya bụ ọ bụrụ na ị na-ege anyị ntị kwadokwa n'izu na-abịa nkata anyị taa bụrụ ma ọla edo maọbụ tin ọl maọbụ iron ọl maọbụ krud oil etu esi eke ya na etu esi egbute ya na etu esi eke ego na etu esi ahazi ya na naijiria kwesịrị ka ọ bụrụ otu eme emee nwata ka emere ibe ya mhm. ọzọ bụrụ na ndị osochi egbu na-anọ n'ọnụ ụzọ gburu egbe yiri akwa adịrọ ka nke ndị uwe ojii a na-akpọ saz na ịkparịkpa ha mere na ọbara ha gafere na ya bụ mkpọtụ elu n'eluigwe ntị ụmụazị ji n'ọnụ ụzọ anyị wee na-akwado ha na-asị ensars and sars end hashtag onye ekwero jee na anya gee ntị maka na ụfọdụ ndị nọ n'ugwu na-asị na ọ bụrụ ife ha na-afụ mana na onye onye arụ na-amụ maka o si eme ndị be anyị na-ege ntị biko kwado na ezi ife kwadonu ndị na-eme ngagharị iwe nye ha mmiri nye ha nri gbaa ha ume ma onye ọbụla nọ na-etinye aka ahụ dịka aka enwe n'ofe wepụ ya tupu ọ gaa aka mmadụ ome njọ mara onwe gị etula ka ọrụ anyị n'ọnụ ka chi fonu maazị Odeluga dịka okele ndị obodo anyị Igbo anya dị unu ọ bụrụ na agbaghị ụzọ were mgba ọmanchi echi jijie n'ike Maazị Ejikobas anyị ekwuchala ihe niile a ga-ekwu ka ọ dịwa izu ụka ọzọ ma nkata a ga-akpagide Chineke mere anyị niile ebere ọ ya ekpere mụ onwe m na-asị Igbo wu Igbo ka ọ dịwazienụ ụbọchị nta ka anyị chụọ ọnụ were echi ya gazie